ọ na-ewute m na ụdị ọgọ m gọtara ụdị nwoke bịara lụọ nwa m nwaanyị bụ Osinachi onye Anambra onye ụkpọ na-ewu ụdị ihe hụrụ n'ebe nwoke ahụ nọ amaghị m ụdị ihe ahụ dị n'ụwa kemgbe ọ bịara na be m bịa lụrụ Osinachi o si na kemgbe ọ bịara lụrụ ya nwa m enweghị udo mụ onwe m enweghị udo o were ya dị dịka ohu nwee ihe ọbụla o jiri ya wee kpọrọ ọ na-eme ihe ọbụla masịrị ya nke bụ na nwa m agara di bifo m ahụ ya anya ọ nọrụrụ 8 years nwere anya m na-abụ fụ ya ọ gara dị mgbe ọ mụrụ nwa di ya agwaghị m na ọ mụrụ nwa ọ ndị ọzọ gwara m na ọ mụrụ nwa ndị yara m nọ n'ebe ahụ bụ ndị maara ya bifo elụwa dị kọrọ m na nwa m mụrụ nwa wee kpọwa nwa m jụwa ya ọsị na ọrụ eziokwu na ya mụrụ nwa wee kpọwa di ya di ya na enyere ya nsogbu na ọ otu ya si chọọ ka ya ga-eme wee jụọ ya si a otu isi chọọ ka ị ga-eme na nwa m m bụrụ ọnwa ite naanị isi na ọwa otu isi chọọ ka ị ga-eme na ọ jọrọ njọ dịghị mma wee jụọ ya si ya maka o si mbọsị ọ na-abịa na abịa m na ya hụ ya pastọ wee nabata ya mana mgbe ọ bịaziri mewe omume ahụ were jụọ ya ajụjụ si ya ọkwa gị si m na ịwụ pastọ a wee sị m ka gịnị wee mezikwa anụ o ji wee kwuo okwu a na-esi ya ihe ahụ ọ hụkwara mbụ ọ bụzikwa ihe a hụrụ ugbu a ọsọ m na onwe ha ụgwọ ọbụla ya ji m na ya alụọla nwa m onye a na m ga-abịa n'ele n'ọmụ ụgwọ ọsọ m na ya achọ nkwa ịhụ m ama abịarara ilere ya ọmụgwọ ọbụla o ji wee kwụcha okwu a wee gba nkịtị kpọọ nwa m nwaanyị bụ Osinachi si di gị m chọrọ ịbịa ndị ọmụgwọ nwa m nwaanyị wee sị m kedu ihe di ya kwuru nsị e ya na ọ sị na ya achọghị ịhụ m asị m biko mụ hapụwa wee gba nkịtị ndị mmadụ na-akọrọ m nwa m anaghị ekwe akọrọ m ihe ọ na-agabiga ndị mmadụ na-akọrọ m lekwe ihe nwa m na-agabiga mgbe ahụ ọ mụrụ nwa nke mbụ amedekwa ya wee tụrụ ime nke ọzọ ofu onye anyịrị ya bi na ya dị 74 n'ikere odo Ụmụ ụmụaka ibe ya wee kpọwa anyị sa anyị makwara ihe anyị ga-eme n'ebe o si na chi na anyị bịa mee ya mgbe na osinachi mgbe m kpọrọ ya wee jụwa ya si ya ị ka gị na di gị si anọ ọsị mama na ihe m ga-ajụ ya na ha enweghị nsogbu dị tele o wee tụta ime nke ọzọ mụọ ya mgbe ji wee mụzie ya wụrụ ọnụ ya kpọwa m sị m bịa na agụ egbu ya na onwe onye na-eletakwa ya ya na-ata ahụhụ na ihe Pita na-eme ya na ọ karịrị akarị wee anya n'elu lee anya na o wee kpọwa anyị si ya na peter si ọwụ na ya alaghala ndụ ya ala ọnwụ wee kpọwa ada m nwaanyị ya bịa biko ya nyere m aka aga mara ka esi kpa achịta osinachi nke nke na mmadụ alaghala ndụ ọ laala ọnwụ mgbe anyị e ji wee kwuchaa ya ada m nwanyị wee kwee na ọ ga-aga wee jikere gawa Abuja ruo na Abuja were kpọrọ ya lọta nwa ya nọ na three months ya kpọrọ ya lọta na nke ahụ ọ mụrụ nnọ two years anyị na ha wee nọdị nọgide a year three months ya bido chọtawa ya mgbe emeghe ọnụ m si ya ebe isi na nwa m na ọ naghị na ndụ ọla n'ọnwụ na na Lagos ụnụ ama nlụ unu lụrụ alụ ezuole osinachi ọnụ ya aga m ekwu eziokwu wee sị mama na Chineke si ihe ekekọtara onye atọsara ya ya ga-alaghachi si ya alaghachila kama ịlụọ di ọzọ ọsị ya ha alụ dị ọzọ na ya alụọla gbaa akwụkwọ o nwekwaghị nkewa ọzọ ya nwere ike inwe mgbe o ji wee kwụchaa ya n'obere oge di ya achọtara ya ya duru ya laghachi Abuja ya bidokwa n'ebe ihe ahụ ọ na-eme ya amaghị m ebe ha bi na abụja ime nke mbụ agaghị m ọmụgwọ nke ịbụ agaghị m ọmụgwọ ọ naghị achọ iji anya ahụ mụrụ ezinụlọ m anyị ọ ndụ anya nwụrụ anwụ ọ maghị ọkpara m nwụrụ ọ bịaghị mgbaru oruhu nso ele chineke m anya wee bido ịrịa ahụ mgbe m bidoro ịrịa ahụ o si na chi wee jekwuru mọmi na-eche yọwa ya sa biko ya e nyere ya aka anya dị ya mkpa ịkpọta mama ya ka ya leta mama ya na ahụ ọkụ na-enye ya nsogbu na di ya sị na ọma mbata n'ụlọ ya maminache were gazie wee jee yọọ Pita Pita wee kweta mbịa mgbe m batara na be Pita ihe m nọrọ na be Pita otu ọnwa ya chụpụ m chụọ mụrụ nwa m nwoke anyị si ebe ahụ wee pụọ gbara ngwongwo anyị Amarachi nwa m wee kpọwa ofu nwaanyị o ejima ya si ya biko ọ mara otu oge esi were gaa kpọta mama ya na Peter achụpụrụ anyị ya ga-akpọta ya ọ mara ebe ọ ga-edewe ya dewe ya nwaanyị delta nwaanyị delta were gbara bịa bịa buru anyị oge anyị n'ụlọ ya n'ozu ebe ahụ wee na-aga anata tritment nọdụ ebe ahụ two months wee lọta kemgbe ahụ nwa m gara di na be ọ bụrụ na owo taa ka esi alụ di ọ kara m mụ na nwa m alụghị ọlụlụ dị nke Peter nke kachasị mụ na ọ sị na nwa m ga-alahụ na ndụ ọlala ọnwụ mana n'ụbọchị nke tata ọ na ọnwụ ka nwa m ọnwụ ọnwụ ka nwa m nwụzikwara nwa m bịara bido ọrịa ọrịa na jenụwarị ya metụ ya nwa obere ya kwụsị ya ya rute na febrụwarị ya mere ya metụkwa ya kwụsị ya a na-aga na eke ihe niile a na-eje lab, eje ihe niile a na-eje onwe ihe a ihe ọbụla a e, e gara onwe ihe a ahụ mana na ọ taata tata ka m ji ntị m na-anụ na Pita si na nwa m bụ kansa mana Pita na onwe ya jikwa ọnụ ya na-ekwu si na onwe ya hụrụ nwa mụrụ ọnụ ya na-ekwu na onwe ya hụrụ mụrụ nwa m kọrịrị akụkọ nwanne ya ahụ na Wednesday onye na-agbakwara nkata anyị abụọ kpara nkata ọ na-asị m mama na ụzụla obodo obere isi na awa mana ya chọrọ ka ya laa ala ihe m hụrụ karịrị m ka m na Chineke ka ikpe dị n'aka onye na-ahụ na ihe na-ahụ na nzuzo n'agbanyeghị na nwa m na-ata ahụhụ na-agara ụwa niile na ego na ibelata onwe ihe Pita na-arụ ka aha anaghị ewute m mana nwa m ga-eji obiọma na-aga ihe ndị a niile ọ ga-anọ n'ime ya tie ya ihe ọ ga-anọ n'ime ya kọọ ya ọnụ ọ ga-anọ n'ime ya mee ihe anaghị eme eme nwa m a na-edi ya nsị nwa m ngwa na nwoke a ga-egbu ka o ya ekwu ọsọ m na ya ekpebiela na ya ga-alụ na ha ga-eche nji si a na mmadụ ya makwa mma ọ ga-echenjikwa wee ruo n'ụbọchị ụnyaahụ ebe ahụ nweta osinachi onye na-abụ kwuchara okwu na Wenezde ọkwa Wenezde m bịara kpọọ ya ya aza m o ji zachaa m mesịa kee ka ị mere ọsọ mma mana ya dị mma si ya na ị ga na-adị na-aga n'iru na chineke ekele dịrị gị onye mere ka nwa ma a bụkwara onye nwere onwe ya ihe a ka m na-agwa chineke wee kpọọ ya shia na chineke anyị ga-enye ya ezigbo otuto n'ihe ọ lụrụ asị na nsogbu adịghị o bụ sị m na onye nọọsụ chọrọ onwe ihe onye nọọsụ chọrọ ileta ya emechaa ya akpachi m na uhuruchi maka oge ehihie erute n'oge uhuruchi ọ kpọghị m kpọwa ya ọza ya chechi ya fụrụ mkpọwa ya ọza ya mgbe kpọwa amara si a ejima gị kpọọla ya ọsị m na ya akpọ ya a na ọ gwara m na ya ga-akpọ m mana ọ m ihe Pita na-eme mmere nwa m aga m akọcha ya na Chineke kere eluigwe ka ụwa ka onye maara ihe o mere nwa m mgbasa ahụ ọ kpọrọ m bụ Pita jiri kpọọ m ebe 8 nke abalị mana nwa m nwụrụ n'ụtụtụ ndị mere ka m mata na nwa m nwụrụ ọ ndị nwaanyị igbo yara na na-adị na mma onye mere ka mmata na nwa m hụrụ ọ sị ya chitere ya nri nwaanyị wee sichaa nri wee buru nri na-aga wee rutezi ọnwụ na osi na chanels n'ebe ọ nọ wee wụziere ọnwụ nwoke a wee kpọọ m ebe etu ọkụlọkụ mana mgbasa anụrụ na Osinachi nwụrụ na-akpọ ya ọ na-ekwe epik fo mkpọkọta ya kpọkọta ya kpọkọta ya piki fon ya wee rute ebe 8 ahụ ọ bịa kpọọ were nọmba osinachi kpọọ nke ike wee sị ka eke unu mere ọsị m na ha dị mma sị ka ekwenye maka ụmụaka ọsị m sị ka e maka osinachi ọsị m na osinachi osinachi gawara ebe oge ehihie osinachi gawara ebe ekwanụ Um e e na ha mụrụ amụ si na chi ihe anyị kwuru imeela na ya akwụsị ọnwụ na ọla ha na ndụ na ọlala ọnwụ na chineke ga-ekpe ikpe a nwanne ya nwaanyị chọrọ ya gawa ka ọ gaa hụ ya mgbe ọ na-arịa ọrịa o kweghị na ọ ga-abata n'ụlọ ọgwụ ọ chọpụrụ ya nwanne ya nwoke nọ abuja. nwanne ya nwoke gị leta ya ọ chụpụ ya nwa m ana-ayọ ya ka ebe leta nwanne ya nwaanyị ọ naghị ekwe anyị anọrọ ebe a na-ayọ ya si ebe ụmụaka ya pere mpe ha fụrụ ya ka onye aka na-eleta ya ọ sị ya ngwara anyị na ha na-anyị ya na ya agwaghị anyị na ya ma nlete nwụ na ọ ya maara ka ya si eleta ya eziokwu n'eziokwu ọ na-ewute m mana ọ na ewutebiga m oke n'ihi na Chineke maara ihe niile ọ maara ihe niile ebe ọwụ ụdị mmadụ m ka ọ hapụrụ ụdị mmadụ a pete Nwachukwu were bịakwute asị m Chineke n'ime ihe niile ya nara ekele ụmụaka ịnọ nwa nwaanyị mụrụ since a mụrụ ụmụaka ha amaghị mbe m akpọtabeghị ha even karịkwa mgbe ha pere mpe m gara were fọs kpọta ha mama mgbe ha dị bụa ụmụaka asị ka ha bịa n'ụlọ m ọsị ha na mama na onwe jikọrọ m njikọrọ anyịrị ya aga m afọ mmụsa na-eji mee wedin nsi enugu Enugwu a bụrụ wedin gawn agawa ọkpọ chineke emaka musa na-erepụ ha m n'abalị ahụ ya afọ ntara this man bụrụ ihe anụ aga no netwọk imeke kọnekt ebe m na-eje nwere ozi eji ga-emechakwa mere onwe ya ha ada nwa ọzọ gbakpọrọ mkpọrọ mbe ha ebe ha ebe ha nka nnọzi till the following morning wee gawazie wedin na ha emecha ihe niile first issue enwere ngalaba anọ m na agacha Abuja nkata ọfịs anyị ga trenin na Abuja nata ma sista kpọọ m si m biko m na-ekwe na Pita chọrọ igbu ya na ụmụ ya mgbakọ mụtara nwa izi mbụ ya na nke ịbụọ pempe ọ chọrọ igbu ha meta anụmanụ anụmanatazi Enugwu na ọtaba kọrọ mmanya asa nsi nekwe nekwe nekwe ihe na-eme mecha na with my money nga Abuja jekpọrọta osinachi kwụrụ osinachi ụgwọ kwụọ nke nke mụa edunata ya anyị na-ama ya nnọọ eyi ha ndị afta ya nọchara ihe ya nọ Peter bịa bịa bịa yọ bịa yọ kpọrọ mmadụ na ọkpọ pastọ Tony nọbụ wit nke pastọ Neche na nọọsụ now with pastọ Neche ihe ọkpọ another pesin wee bịa bịa yọ ụmụ blame ndị a nyere ya that day by ma my father ka nụ ya nyere ya mgbe ahụ emechicha afta ya ndị ka ihe niile nke ahụ aga then after that one ga a na-aga my sister na-aga n'ihe a ọ mụrụ nwa izi mgbe ọ mụrụ mama agaghị ọmụgwọ Peter kwere ka ọ bịa ọmụgwọ mmụọ nke ịbụọ emada agaghị ọmụgwọ Peter kwere ka ọ bịa ọmụgwọ ihe bụ ihe nne eritebe nwa ya nọ mmadụ eriteghị ya n'aka Peter kama ọ na-akparị akparị mmụọ nke ịtọ emada agaghị ọmụgwọ mmụọ nke ịnọ emada agaghị ọmụgwọ ụmụ ino si na chi mụrụ three boys and a girl agara ọmụgwọ ya Peter Kaobi deny my mother her rights as nwaanyị mụtara nwa one day na village my mother bụ ekpo osinachi na phone na-akpọ osi na Peter Peter phone ma ihe ahụ ihe Peter si my mother kụrụ onye na-akpọ my mother sị na mmụọ osinachi ọ sị osinachi bụ onye onye bụ bụ na mmụọ osinachi odinaya na ọ bụzi mmamụ bụ ịmụta Osinachi Osinachi si n'elu wee daa esi na bụrụ my mother bụ ihe mụrụ Osinachi gịnị na ọ na-achọ Peter achọrọ iji anya fụ my mother ma eji mee ya o ma mụ amụ nwanne m niile nwa ọchọ iji anya wee fọ mabụna nke na abụja the same thing ọ na-ekwe iji anya fụ onye ọbụla bụ onye ọbụla si from ebe Osinachi ọ mụrụ Osinachi a na-egiri ha anya na-egiri I called my sister Osinachi Osinachi gị na Peter na ese okwu metụnogodo nke gị Peter nọrọ nke ya ọ bụrụ na onye anaghị ese okwu bet jos ka mama isi agaju ya oyi my sister bụ onye udo o si na chi bụ onye udo ọ naghị achọ nsogbu kama ihe a ga-ese gị na na-abụ ọsị gị jide ya nọrọ onwe ya o si na chi abụrụ onye nsogbu o si na chi kwara agwa my father o si na chi kpara agwa my father ọnya ndụ sachi my sister biri wee nwụọ ọ kadị m ka ọ na nrọ aghọtabem m ihe na-aga oyi na-atụ m Peter Nwachukwu afa mba osi Amarachi Grace Eze ejima mba osi na chi Nwachukwu Peter Nwachukwu bụ ihe na-anụ ya ọ Glorious Singers program ga-eje abuja Pita wee fụọ si na Abuja wee sote so ya ọ dịka a ga-asị na ha si ya ya so onye a ewere ya tinye n'ime ndụ onye a ka enweke destroy ya ndụ a mana obi ụsọ mbụ na ihe chineke che n'ime ya ha destroy nwuhe ya n'ihe niile ọ na-afọ jirikwa ya na-eje peter Nwachukwu mgbe ọ fụchara mụ na o si na ọ fụrụ anyị ọ narụ nọmba m na-akpọ Osinachi Ekworo na Peter Nwachukwu ga-anụ ya Osinachi na-eshi onwe Ekworo Peter Nwachukwu na-akpọ m na fon m biko m ọnụ ya my sista ka o kweta ya gwakwa m dịtị nsị na ọ bụrụ m nọ ya nwa ọ dịrị mbụkwa nso Osinachi na m aghọtarakwa this man aghọtarakwa m ya ka nsofia aghọtarakwa m aghọtara m ya mana ọgụnwa ka ọ dịrị anọtakwa ihe niile a na-aga ọ dịka gasị na ihe na-emechakwa aghasa anọtụkwa obere dị manụ bidokwa ọzọ ihe o meziri ihe meziri atlas ka m amarọzi ihe ọzọ bụ na ya na osinachi akpawago ọbụrụ kọship ka eji ọnwụ nọtin nwere nisi na ọbụla eme the next thing na ha ekwetego ome nke ome nke a ọ dị close ọ na-akpọkwa m na fon mgbe ahụ tili ruo mgbe o nwetara ihe ọ chọrọ ọgbata ozugbo ofili na ego dị ọsụnye ego ome ihe niile pịa pịa pịa kwụ ụgwọ isi mee ihe niile agba nkwụ ozugbo agbachara nkwụ Pita ejiọsikwa nọmba m egen ebu m my sister ụzọ wee nụọ di ya wakporo m akwa anyị na-abụghị white anyị chaghị white anyị kpacha na o mechara m na m ga-emeri ya rụzie na nke ya dị ya ekwerozi ọ dị m bụ onye nkasi obi m that day maka na mam dị edotu a ga-emecha mee m n'ụwa na m ga-emecha mmanụ n'akụkụ nwanne m bọsọ na-eme wedin Peter si kama ọ ga-abụkwa m ya eje kpọọ onye ọzọ onye ọzọ bụ ihe another person bụ ihe mere kporo sinachi akwa the day a ga-eme wedin na nda satọde ka m soro ha wee jewe ụkpọ anya amara chọọchị one small room nwanụ ka a nọ wee mee the wedding usoro di m na-akasikwa m obi na-ebe akwa akwa ka m na-ebe na-ekiri my sista na-ebe akwa mechaa ofu ebe ka mkpụkpụ di m na-akasikwa m obi afta ihe niile ọsịkwa m anya nawa nata John wee bidozi ya mkpọ my sista Peter ọmankwụ ya zara ya ti ruo mgbe ndị dị nwa izizi m mgbe akwụkwọ si dị ime nwa izizi ya ahụ adịrị ya ọ kpọrọ ya bịa redima Hospital dị na opposite St. ebe a n'ike Enugwu ebe a ebe a nke Osinachi bịa ahụ ọ bụrụ dị ya kpa Osinachi nke hospital anyị ma ebe a nke ọ na-abịa wee bịa ebe a nọrụ around twelve o'clock n'ime abalị ka Peter ji bịa kpọrọ my sister ndị hospital kpọọ m si ma nnekwara dis man ya ha makwa ihe na-eme ya na ọ bịakwa bịa bụrụ my sister n'ime abalị adị m ime nwa m wee ihe a wute m n'ụtụtụ ụtụtụ dịrị ime a kpọrọ nwa m na nwanne m nwoke elija anyị na aba wee soro ruo na be prince ụkọchukwu na Independence Layout si Pita pụta pụta ọ chọrọ igbu osi na chikere ya Pita pụta Pita ekwere pụta nkwa geti ndị sekuriti n'ebe ahụ si mmadụ mụ hapụ Pita mụ hapụ ya na dama nwe ka ndụ ya dị mụ hapụ ya si ya mgbe ya anụnụ na ọma mgbukwe nwanne m ya pụta ka ọ gwa m rizin o ji mee ụdị ha ihe a ka nọ na-eme ha wee sị m nawa ma brọda kpọrọ m anyị nawa na-arụzie n'ụlọ nchewe enweghị ihe ọzọ m ga-eme were irote nwanne m na ekpere na-ekpekwere ya ekpere chineke emekwa ebere osinachi dịrịkwa ọnọdụ swanyị nna akpọ osinachi osinachi ama pik pita amankwu ya pikiri a na-emekwa ihe ha megide megide pita kpọrọ ya na abụja mechaa mụọ nwa amaghọ m nwee ihe mma ihe niile na-agakwa nne dịkwa ihe niile peter wee sị m ihe peter gwara m na ya ga-ekewa m mụ na my sister na ya ga-ekewa mụ na my sister hayi okwuo destin nche na egwuregwu m wee jee convention na Abuja ruo ebe ahụ nọrụ na-abịa si my sister na m na-abịakwa ọ sị m gwa di ya mkpọ di ya ihe man sịrị m anọ m na moto moto ndị dunamis chata anọ m n'azụ moto ejiro m ego nọtin m nọrọ ebe ahụ n'azụ moto wee kpọọ disman si ya na nna abịa ihe Peter sịrị m you on your you are not coming to my house go and repent isi ya na nsogbu adịghị anyị akpata oyi wụọ m mbịa convention ahụ nọrọ ebe ahụ onwere onye mma ejighị m ego m ji eri nri ahụ ọkụ na-eme m ahụ ọkụ na-eme m now Peter the ahụ ọkụ na-eme m enwere ihe mma m ga-eme aka echibe m ike mgbe ahụ nọ ebe ahụ ma sista ịfụ m di ekweghị ya nọ n'azụ ebe nnọọ nọ ma sista ka ọ na-abịa ọfụ m bụ agwa ha gbapụ ma ma site enweghị ichi nri wee butere m dị ya ekweghị ya ka o bute m nri onweghị onye mma onwe onye ga-enye m nri ebe ndị na ọbụla akpụ tọilet ofe oji ka ntụko ụkwụ m zachacha ụtụtụ ya don chas ebe akpọrọ m after that one after that one mechaa na ukwu another one chikwa nwụ na nga ma ọ bụ ihe ji aka ya one minister minista ọrenji osi m usoro ha bịawa m ha bịa abịachakwa m nke ọzọ ha wee na osi m usoro ha bịawa nsoro ha wee bịa nsoro ha wee bịa na won na moto ruten ha drop m ha bacha jeoze na họtel ha mụ ha buru akpa m pụta nke a bụ sekọnd m na abịa bụrụ akpa m pụta chukorozi ebe ahụ anọgidezi m chijie emechago agbasago m chụkorosi ebe ahụ onwe na onye ga-enye m nri eji ọkwa m ego nwere ego nri and nke m bịara dutoko ọnọdụ si wee dị ka ihe si wee dị eje dị m dị oje gwa dị m ka m na sị dị m na achọ m ije convention mbịa nọrọ mana ofu ihe chineke mee that day chineke jos chọrọ imere onwe ya ha mbịakwa that day my sị m na ya ka anyị egwu Peter mara maka na ọ bụ na Peter ma ọma nkwe that day mbanye shọla pụta e, e, e. onye nwe ekwueme onye Ọgọstachi gụrụ ekwueme pụta ha chene pụta sị mama be strong yes nsi I'm not afraid adị m kwadobe that day nsị na ụjọ ada atụ m mpụta oru akpa anyị wee pụta dịka my sister na-atụ ụjọ mana my sister pụta wee bee akwa so n'ihe akwụkwọ na-ebe so na anyị nabụ mechara wee kwụrụ wee gụọ egwu maka na Pita si na ọma mme n'ụwa so na ọ bụrụ na ndị kiriri egwu a gafụ ma o mecha weni anya ya elu weni anya ya ọgụ kiriri egwu osisi osinsie mụwa pikie ya maka na adịgo m redi mpikie dị egwu akwa ka ọ na-ebe ọ pụtasị m ọbụbobie ka anyị mechara so na anyị mechara wee pụta kwụrụ pụtakwurugo egwu ebe bie mụọma si anyị suel ọ na-ewuzi ebe niile anyị mbọsị ahụ ka m ji nwetazie mmadụ nwa akwadotere m si ihe ọbụla ọ ga-eme ihe ọbụla ọ ga-eme m kwadotere wee jee jee soro jee mgbe aka na-ebido a na-ebido glory dị m ọfụ nsi na ga-ebu 100 seats afọ na-enye m nsogbu afụrọ m nri na-eri onwe ya ga-enye m nri na-eri oche a nnọcha na ya n'ebe ọzọ m ga-anọ nke akwa sekọnd taịm oke sekọnd taịm bụ na ebe ndị minista na-anọ onye ọbụla ararụcha mgbago ebe ahụ soro haji ebe ahụ butukwa ofu uche nọrọkwa ebe ahụ ụtụtụ ahụ eli morning ọzi new site ka a na-eje ruo ebe ahụ si chineke na ga-ebu 100 seats 100 seats ahụ ka m na-ebu ya na-ebu ya katapila e, e, e, na amakị onye ọbụla na-ebu je na-ebute oche a na-ese ya first day a ga-aba na na the new site na-ebu ya buru 100 ihe nwa na-eme ma afụrọzi m ya buru ya onye nyere m ego dat day nyere m ego m mechara je na nke pastor victor eh, reverend victor mark reverend victor mark petro na glorious singers nyere m ego wepụta were gote gote plantain gotechakwa ihe wee rie nri that day mgbegide ha mechachaa ya n'ụtụtụ ya my sister wee kpọọ m wee sị m mụ bịa anụnụ ka mụ ka anyị ji ebe ha peter wee sị ya mba o na stretch to peace park and my sister si na chọkwanụ ka mba peace nye ndị peace na-ana na ya like ihe Peter wey si na ọgbasaghị ya peace park Israel wee burukwa sị na nwere ihe ga-eme m mkpa dị m si anekwa peace ka mba peace a na-agba ihe ọ na-agba na-agba ihe ọ na-agba na-agba ihe ọ na-agba anyị Enugu anyị Enugu nsị Chineke ekele dịrị ya si chineke ekele dara ya na o ihe o ji wee bụrụ chi ama m ebe m ga-ebido kwuwe ama m chineke ebe aka god nọkwuo anansụọ m bupute m ama m bikọ na sị na god na m ga-ebu 100 seats na m ga-eso ibe mba na saịtị a amarọ m maka ya nwa ebe aka god wee anansụọ m ebe ahụ mụ na my sister iguke egwu ọnụ anyị na-abọ Peter wee fọrọ ụtụtụ wee taa o mekwa ọzọ wee rụzie mgbe emechara ihe niile arụchara ụlọ a na-achọzi a na-ekwedo anniversary abịa m another convention na the new site si arụgodo unu nyere afa m shola si m nye afta nke ahụ emechaa mgbe ọbụla m chọrọ ịbịa mogwu ya ya ga-etinye m my sister na anyị na-abụ ga egwu anyị akwachaghị akwa anyị akwa anyị ga-eyi akwa ruzie that day ọmago na anyị na-abụ ga-agụgụ ya mgbe bata chukoro na-eche my sister na-eche my sister ihe ọzọ bụzi na my sister kpọọ m nnabịa nnabịa nnabịa mma na danger dị ka ọ dị nnabịa si ya ụda na-eche gị the next thing bụ na broshongo pụtasị mama mama hold yourself mama hope you can sing alone si yes wee sị m na Peter jidere nwa drive n'elu gate jide my sister gbụọ ya sọ ya ya chi na moto gbachikwa n'uno n'ụlọ gbachi my sister n'ụlọ kpọchiri ya n'ụlọ si na chi abịara ozi abịara sọsọ guzi dị egwu nne dịkwa ihe a niile na-eje njekwa iwe my sister yọwa m njekwa iwe yọwa m anyị jee program ka anyị je na Lagos unusual praise osi eh, eh, keyboard si ekwekwala ka anyị na-agba nọkọ na ọ bụrụ na onye ọbụla wọchị dị program ka afụ na nnọfa ọ sị na chi nọfa okporo na anyị na-aba na anọkọ ọnụ onwe ka anyị na-esi bekọ ọnụ the mm, eh, mm, keyboard asị mama shift mama shift mama shift i don't want trouble onye ọbụla na-eze ya eze everybody na-eze devil peter beast ọ sị mama shift mama shift ahụ distraction everywhere my sister bụ otu aka dịka nkuyekwu ma dressing eme everything si na smile m mana ihe ọ na-agabiga ihe a niile gaa mechakwa ya anata nke ahụ ihe a niile a na-aga n'edikwe my sister bịa Enugwu amakwu ya bịa na be anyị ahụ abịakwa mee ya o burukwu ya pụọ sị m na ya chọrọ ịnọ n'ụlọ Peter na-emewa ya obi ọbịa kpọọ m na fon si m na Peter na-emewa ya obi ọnwa mbọsị nke ọzọ na Pita were mọpụ wee kụọ ya mọpụ ọ pịara ya mọpụ Pita jide Osinachi ọ na-eti ya ihe Osinachi bịa ọ na-ahaidi ya sọsọ nke Osinachi mepere ọnụ wee gwa m mgbe ọ mụrụ lasị nwa ya Pita chụpụrụ ya n'ezi wute nwa okwu n'aka ọnwa ya nwoke si na windo chinye ya akwa okpuchi oyi nọ na-atụ ya nwa ya nwoke si na windo wee nye ya akwa okpuchie nwa ya okuru nwa ya na ọ na-ezi o si na chada emepe ọnụ maka na ọ mana ọgwa m na m ga-agwa my mother anọ mandị nwe ya Pita si na anyị nwụrọ mmadụ ya ga-emechi osinachi ihe na onwere onye ga-ekwu okwu Pita na-eme ya na-echi ya ọ na-anagide ya n'ihi eluigwe n'ihi ebe ọ fụrụ ọ na-eje ọ na-anagide ya esi na pụta mmadụ bụla na-agwa ndị ọ na-akparị na fon ọ kparịcha ọkọcha ha ọnụ osinachi ji ọ na-ayọ bifos na chineje program ego abụghị na akaụntụ pita onwe nke o jechara wonde osinachi wesị m na ihe pita mere ya na nna m na ego akwụrụ ya 40,000 ha nyere ya mana ndị eme emekwa ọfụma na nye pita narịa demond kpọ ya onye oshi funarịa demond kpọ ya onye oshi pita nwere ihe ọ na-eme is doing nothing ya yanwa ga-agwa osinachi ebe ọ ga-eje program ka ọ ga-eje osinachi aka ejego fa ọ pita na press ya down ya nwa na-agwa ya ebe ọ ga-eje ebe nke ọ si eje o jewe bifo na-anata eti ego pete ego na akaụntụ o sinacha na-ayọ ego ochiri m ike onye my sister ego my sister na-ayọkwa m ihe a niile o mekọwara mechacha ya mee ya ma Osinachi kpọrọ my brother kpọgote ya the only person one boy anyị nwere n'ezinụlọ anyị na-achọ ka ọ ga-esi mee ọ nọ na geto na Abuja geto ka obi afụrụ m ebe emeri chukwu emerie ofu nwa nwoke fọrọ anyị bika nje na Abuja n'ime gota n'ime geto geto gota nwere onye na-enyere egzọt ihe emeri nwere ọ na-eriru na ihe a na-ekwu kịta ma mmadụ amarịa sọsọ ni osu emeri echite na nri emeri echite na nri ọha oh, jizọs onwere ihe eji eri e dị nri onwere ihe emere eji eri e e dị nri nwesị <laughs> ebi swel abụrụ ndị ahụ otu mbugharị osinachi osinachi wee fụ nri wee dị hapi wesị m emi emi isi onye nri dị nri ọsị m na ya na nri asọka na nri asọka na nri asọka na nri asọka anyị menata that day di m bụ onye josi were aka ya decide ya n'abalị sị m mụ mụ ya kwụrụ m ụgwọ flight n'abalị flight n'abalị ụtụtụ ya pụọ for my sister dide nna agbụkwụ na abuja a na-erute ebe a Peter bara m mba na mbịa na bịa na m agwara ya na adị m sọrọ na m amara na m ga-abịa nna ya biko ọ bụrụ na Peter ga-ekwu eziokwu ihe a ọ ga-ekwu otu a ka m na-esi ya gbaghara ihe ọbụla ihe ọbụla gbaghara ihe niile ọ sị na anyị che na anyị ga-egbunwu ya na anyị chọrọ iti ya na ampit na anyị mara na ya bụ strong man ihe a ka Peter na-ekwu na-aga ebeta ebe batrum na ya mana na ya bụ strong mana eche na ga-eme e, e, e, egbunwu ya hi mgbe sikwa nsị nna ya ka na nna m gbaghara n'ọzọ mgbe Peter mere oziri m ji kpọzi ya Peter ọga Peter wee sị m si na m si na wee dọkata aka nnọgide ebe ahụ ọ m si ebe a pụọ mụ na my brother na anyị pụọ na ya chọrọ ka anyị pụọ na Prince Ụkọchukwu na-abịa na ya chọrọ ka ọfụ anyị nwesị ya na m for prince na ọkwa for my sister na ọ bịanụ ka m pụwanụ m no na anyị ebe na ya chọrọ ka ọfụ anyị my sister wee yọwa ya si ya Peter kedu ihe na-asịkwanụ ha pụọ prince abịabeghị ọ bụ na prince bịanụnụ ha pụwanụ o bido shout ha si wee ga-agwa ihe ya ga-eme na ga-agwa ihe ya ga-eme na ya kwuchi my sister wee sị si ya na ya dị sọrị yọọ ihe a nwoke ekworo kpọchie obi si anyị pụọ nsị ya na mmadụ apụkwa nsị okwu enugwu ka si bịa kịta si ya Pita nwe ihe m merụ gị maka njọ si onwe ihe mmerụ gị maka ihe a gbagotego m nsị onwe ihe mmerụ gị ọsị m na ya ekwuchago ma sista wee siwa m biko si m biko anyị gawa o wee jide obịa si ya Pita ị na-agbawa m obi otu a si jide efe maka ka o si na chi o si na chi mmadụ nwa m osisi mmadụ ayi si wee jide aka na-efe ya ọ sị na abụghị onye nsogbu ọ na-eme ka nna m ime ya ọkwa m na-enye nso mana ime ya dị na-esiri mana ihe ewute ọ ga-ebewa akwa o jide aka n'obi si apịta ị na-emewa m obi otu ọtado aka n'ọnụ ị na-emewa m obi pita ụtado aka n'ọnụ ya n'ọnụ ị na-emewa m obi ị na-emewa m obi